oge oh, ah. ka ịkọwala ndị be anyị onye bụ, kọwara anyị ibe a na-eme taa na kochi ọbasta gị ịbụ ọnọdụ gị anọ ịnọ nnọọ ka kedu onye rivers kedu aba nwa rivers ịma onye na-ekwu maka na ịbụla aka iji adụ ọgwụ kedu ibe a na-akpọ onye ahụ echetara m aha onye ahụ ama ma anyị na ọkwụ ma anyị na akwụrọ ọmụ obodo gwada m wee mụ na agbụ ngidi adịka

mana n'ọkpọrọ obere oge ọ nwụrụ bụ na ibe kara dị mma mana ibe adịwo mma na asị ka ahụ e- e- emenyitekwu onye ka anyị nọ n'elu ya mm. ịbụ onye mmụọ mụ ọ bụ onye mmụọ mụ bụ odogwu adam mmụọ odogwu adam mmụọ yes eh, eh. ka nke bụ eh, eh, eh. na ịma na bụ ịma na ọ bụrụ ibe mmalị ka ị na-ekwu nọ ibe ndị na-ekili ibe na-eme ya aghọta ka a na-akọwali m ekili ee ụdị enye ijulu a ijulu ana nna m nna ka a na akpụ oju ana nna ka oju ana ee na Eh, e buru n'ijulu a ijulu a na n'ọnwa eh. aje bụrụ karịsịa karịsịa ọmụma odogwu ka anyị bụ eh, onye sị na ọ dịrị mma anyị nye ọnọdụ ọya nọ onye ọ na-adịrọ mma eme akọwali ya ihe oyi eji wa ya mma ma ọ bụrụ na ọya ya ya ọrụ hmm. ka ijuwa na-afụ ya kịta hmm. kedụ ka echi ya ejuwa adị echi ya dị hevi hmm. echi ya dị hevi achọ ka akwagbuo ya mma aṅasị e, e, ya bụ ka alavaoli echi echi na ka akwa anya echi ya dị hevi maka na anya ka aṅasị ya jụwa dị ma sọ ibe na-eme taa bụ sọ suya suya ma ọwa dị ụdị a kedu ka echi ya ejiwa mgbe mgbe igbo giri tinyere aghọta udechubu budulekwu mmadụ ka ọ bụ ị maali amala anya amaala m amala anya kedu ife nwere ike ịkọwara anyị maka ya bikọs mụ amarị ya adịnye abụ igbe ka ọ na-eme adị ibe ka ọ na-eme ezigbo mmadụ ka ọ bụ ana ọ mụtara mmụ na ụmụ ya na-akwụ ya ya ezigbo mmadụ mgbe anyị nọ n'ogologo ibe n'ogologo anyị cha nọ n'ogologo laịn oke unu ncha bi na n'ogologo laịn ya ọfụma abịawa daalụ daalụ ee eh, isi nọ nke bụ odogwu ada biko kọwadị okele anyị na um, ive omin ive ọ pụtara mm. iwe bụ odogwu ada m nwere bụ ụmụ arọ ka m na-achọ ụmụ arọ na-eso m mm. eh, ọ bụ na igwe akwakọla ịgba ọbala anyị apụtagoro befe igbo ebe anyị agba na anyị bụ ụmụada mụmụ bụ odogwu adamgbo mm. ada na-agba kedu ife e na-eme kedu ife na-eme ma ada na-agba ọ nwere ife na-eme na ada dị ka m egwu n'ọmụmụ arọ mm. mana agba ọvala mm. eh? na ada ebugoro ụzọ na-ayịpụsịzi ya o wee o wee hmm. kedu ihe ịmara ibe bụ mbido ada bụ kedu kedu mgbe o bidoro mgbe gboo mgbe gboo ọ bụrụ taa hmm. dị mụ anyị ah, bido nwa bụ a na-akpa ada hmm. daalụ rinne onye ahịa mmadụ ya eso na ada abụ ọma anyị na-eso ma onye ọbụla onye ọbụla ma nwaanyị ma nwoke ma nwaanyị ma nwoke sosi ụmụ arọ niile ah. ụmụ ada ah. o nwere onye ada bụrụ mmanwụ na-achọ okwu ghọtago mm-hmm. na ya na-achọrọ okwu mana mgbe gboo ịmanụ mbụrụ bụ aka ọlụ anyị mm-hmm. na anyị dakwasị ụlọ ọnwa na anyị were mbụrụ matuo eh, ada a na-amaziwanị mbụrụ a ya ka a na-amarazị ya mm-hmm. ghọtago anyị na-agbarọzi ya uche n'ụwa asị na ị na-eto ụwa na-echenji eh, pisi ka anyị na ya mana ọ bụkwa na omekwe na ụdị na laik ọ bụ na onye a na-akwa na o merọ mma ada hmm. apụala ya ah. anyị bata na were mbụrụ masasị onye ọbụla nọ n'ibe eh, eh, ọsọ ata ọsọ ata <laughs> mmụọ hmm. na maka na anyị dị n'ugwu hmm. anyị riri nne ụmụ ada erika One land, the na before five minutes e, ebe niile eghere oghe ma ọ nwere ibe ikwulu otu m n'anya ị na-akọwa na ada abụghị ma ụmụ nwaanyị ụmụ e nwaanyị e, ọ na-eso eti mmanwụ mgbe hen mgbe nna ị na-abụrụ anyị ife na a na-aga na ụtụtụ n'abalị ka a na-eso ụmụ nwoke na-aya eke ibe n'isi wee na-agbagharị nke mana m nwoke na-aba n'ime mmụọ ụmụ nwaanyị bụ ụmụaka maọbụ ụmụ dum ụmụ agbọghọ ma ụmụaka ga-esosi wee na-eti dị mmanwụ wee nwere ike ụmụ agbọghọ nwere ike ịnwụ mmanya e nwere ike bụrụ kongo karịkarị n'aka na-awa hmm. ah, mmadụ a na-awa n'ihu ok ma nwanne anyị nwoke asị. sị eh, odogwu ada ya anọzi n'iru iru na oke ife niile na-emebe na achị m ya n'aka ife ọbụla ya emebe wee gasịa ah. ife abụghị ebugoro ụzọ mme m na-egbuo m iwe gbuo mmadụ hmm. onye bụ odogwu ada wee na-egbu mmadụ n'azụ azụ ka nọ ya e ndị a wee gasịa n'aka maka na obu ya mee na mma awọla ya mkpokọta ya kwụsị ya n'ibe nna na mmadụ ya mere ọbụna ijidezi m na ihe nwere onye ihe ejide hmm. kedu ibe dị iche na ada ahụ na ayaka hmm. ibe dị iche na ada na ayaka ịma na ayaka akpọsị ada e wee pụọ oke ayaka ya ebuzo ya nya mmanwụ ndị elu ya akpọ na aṅasị mo mo tupu adawa odupodu wee bu Ora wee ora mmụọ odumodu odumodu wee bu ụzọ pụọ bifọ so dị anya ka na-apụzi gịnị ka ya ga na-eme ịma na ịma ọ ka ya ka hmm. na oh, ya ka bụ mmanwụ ndị elu ịghọtago maka nwaanyị a na-abụrụ ya nwaanyị a na-abụrụ ya o buru anụ obido na onye ọbụla anapụsị and ọkụ onye ejuru na-enwu wee na-aga ọkụ ọkụ ọbụla eji amụrụ amalị enyi ewere mbụ mmatụ enyi ịghọtago so ya ka fụsịzi ya oluzie n'ụtụtụ ya mụnwa apụta na-adapụ mana odumodu ebu ụzọ udumodu bụ mmanwụ mgbeelu hmm. ọ pụsị ya anya ka ya eji na-akpọ udumodu weta ite ma oge mmanwụ ọnwa ada ọ ga-adapụ na febụwarị gara aga oge um, ayaka pụrụ ọ ga-achere ebe ọbụla na febụwarị ayaka pụrụ mva mebili ibe rinne ọ kedu ibe eji emebi nke imebi ibe ihe butere nke imebi ibe ahụ bụ na azụ na-azụ ji aka na-eme ụdị ya na mgbe mgbe mgbe mgbe gboo na ị e na-emebiri ihe olesi ma onye kpara aghala n'obodo hmm. eji agụ onye egwu ịghọtaga mana nkịta na ọba ya ozuzi ma uche nya ka adị nya bụ ebe ahụ ya na-ekwu na ụwa ụwa atọ ọnụwụ mana ebe ahụ na-emebi ihe ịghọtago nya bụ ka ọ ya abụọ metụ mọchị amachie enyi ịghọtago hmm. ọ bụla na-emebi mma ebe ahụ ri na amachie enyi ma ọ bụrụ mgbe gboo na a na-amachiri anyị aka ama ghọtaga maka na onye emedurola ibe gị olesi ma onye chọrọ okwu n'obodo esochie ya azụ ghọtago agụọ onye egwu nde elu na ha bịazịrị kịta na-emebisizi ihe ndị mmadụ na n'abalị ma anyị akọntrolu ya aya kọntrolu maka na ife ba mebili na nke febụwarị ahụ ive mụnwa ive nke mụnwa mva mebiri akara m ụdọ osisi aka m ọkara m replace ya eh? so anụzi na ya ka chọrọ ịpụ onye mgbago ekene m yes onye ọbụla eluzuwe ma bọọbụ ya doziwe ma mm, mm, mm. onye na-eti na-emebiri abata ma tikesiwe ma bọọbụ mana e, e, e, ya ya ya ya ka onye adịzị n'ụdị ahụ maka na agha lakara akpa mana ala anya kụtụrụ okwu ọnwụ ili ka ya ka eji apụ kedu mgbe bụ ọnwụ ili ebe hmm. a ah. na-eje abụ ọgwụgwọ arọ ka anyị na-akwapụ akwụsị arọ wee banye ọgwụ kedu mgbe a na-atụ anya na ọgwụgwọ arọ ya bụ ebe a maara abụ na bifo febụwarị na-akwụ arọ Ah, ok o nwere ike dị elu na febụwarị nya bụ na-akwado nta bụ 15 jenụwarị ha ga-ekewa ịbụ ọka hmm. Hmm. o nwere nwanne anyị nwoke ọzọ batara ka anyị na-akari ụka ka o tiekwuola anyị